AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma onye na-ege ntị n'ụbọchị taa ndewo ana m ekele gị n'obi ụtọ ka m na-anabata gị na ohere ọma nke a anyị nwere iji zukọọ n'ụbọchị taa ka Chineke nọnyere gị ka onye nwe m gọzie gị ka Jehova duzie nzọụkwụ gị ka ihe gara gị nke ọma ka ihe gara m nke ọma ka ihe garanụ anyị niile nke ọma anyị abịala ọzọ ileba anya n'okwu nke ntụgharị uche nke ezinụlọ dịka m mere ka anyị mata n'ụbọchị gara aga onye ozi James bụ onye sitere n'ike mmụọ nsọ na-eme ka anyị matasị na ọ bụrụ na anyị chọrọ amamihe anyị rịọ Chineke na Chineke ga-enye anyị amamihe ọ bụ naanị na anyị ga-abụ ndị ga-enwe okwukwe ndị ga-arịọ Chineke ihe ọ bụla nke anyị na-arịọ ya site n'inwe okwukwe ndị na-agaghị ada mba ndị ike na-agaghị agwụ ndị na-agaghị egbu oge ndị na-agaghị anọ n'obi abụọ ihe ọ bụla nke anyị na-eme ka anyị ghara ịnọ n'obi abụọ n'ihi na ọ bụrụ na anyị nwee obi abụọ anyị agaghị eguzosi ike anyị ga-emekwa ka anyị bụrụ ndị na-ekwesịghị ntụkwasị obi mgbe ahụ ya bụrụ nramahụ nye anyị ịnata ihe ọ bụla n'aka Chineke ọ ga-amasị m ka ilebatụ anya n'akwụkwọ jems isi mbụ malite na amaokwu nke ise ruo na nke asatọ mpaghara nke akwụkwọ nsọ nke a emewo ka anyị mata ọnọdụ nke onye ọbụla na-anaghị enwe mkpebi e mere ka anyị mata sị na onye ahụ ga-abụ onye ga-anọ n'ọnụma n'ezie mgbe iwe juru gị obi ị ga-abụ onye na-aga amatakwa aka nri ma ọ bụ aka ekpe ị na-ewesakwara n'onye iwe ọ bụ Chineke ka ị na-ewere iwe anyị kwesịrị ịbụ ndị ga-achọ Chineke anyị site n'okwukwe ma nwee mkpebi jikere ime ihe ọbụla nke anyị kwesịrị ime mgbe ọbụla Chineke na-atụziri anyị aka nke ahụ ga-eme ka anyị bụrụ ndị ga-enwe ike ghọta na Chineke bụ onye nyeworo anyị ike nke ịhọrọ ihe ọbụla nke anyị kwesịrị ime ụfọdụ bụ ndị otu mgbe maọbụ mgbe ọzọ n'ime ndụ ha ndị na-amaghị ihe ha kwesịrị ime n'ọnọdụ nke ha nwetara onwe ha ma ka ha nọgidesịrị ike n'ịrịọ Chineke amara ha achọpụtasị na Chineke bụ onye mere ka ha matasị na ị nwere ike ime ihe ahụ nke ị chọrọ ime n'ihi na ọ bụ Chineke bụ onye na-etinye echiche ndị a ọchịchọ ndị a niile nke na-abata n'ime obi gị na-emekwanụ ka ị marasị na ya enyewo gị ike ime ihe nke ị chọrọ ime na ọ ga-anọnyere gị ọ bụ ezie na ụfọdụ n'ime anyị ọ na-ada anyị elu elu ma atụgharịwa ihe ndị a n'ụzọ dị otu a ma chetakwa ọ bụrụ na anyị kpọrọ nwa anyị ụmụ Chineke bụrụ ndị kwere n'okwu Chineke ọ ga-adịrị anyị mfe ịmata ihe Chineke chọrọ ka anyị mee ma ọ bụrụ na anyị so nzọụkwụ ya lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ụfọdụ n'ime anyị bụ ndị nne na nna ọ bụrụ na anyị na-enye ụmụaka anyị ndụmọdụ mgbe ha dị ntakịrị nke ahụ bụ ihe kwesịrị ekwesị anyị kwesịrị iduzi ha ụzọ anyị kwesịrị ikpebiri ha ihe nke ha ga-eme ime ka ha mata na eme ihe a n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya imekwana ya n'ụzọ dị otu a lekwa ihe nlụpụta ya ma mgbe ụmụaka na-agbalite o kwesịrị ka enye ha ohere nyetụ ha ikike nke nhọrọ ka ha nwee ike kpebie ihe nke ha chọrọ ime na ndụ ma ọ bụ ụzọ nke ha chọrọ ịgbado lee anya mgbe ụmụaka a bụ ndị enyeworo ikike dị otu a nke a bụ ime ka ha mụọ otu a ga-esi wee nwee mkpebi mgbe ụfọdụ ha ga-eme mkpebi nke dị mma ma lụpụta ezi ihe ma mgbe ụfọdụ aghọm ga-aghọ ha dịka anyị meworo ka mata ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme bụ ụzọ anyị ga-esi mụta otu anyị ga-esi wee bụrụ ndị ga-enwe ụdị anya nke anyị ga-eji na-ele ihe ọbụla nke chere anyị n'iru ma ọ bụ echiche ọbụla nke batara n'ime anyị anyị mara ụzọ anyị ga-esi lee ya anya ma soo ya ya alụpụtara anyị ezi ihe mgbe ị na-enye ụmụaka ohere ndị a ọ na-eme ka ha mara ụzọ ha kwesịrị iso dịka ụmụ Chineke anyị na-etokwanụ n'ime Chineke dịka ụmụ nke Chineke nyeworo anyị si eto ọ bụghị mgbe niile ka Chineke ga-asị anyị lekwa ihe nke anyị kwesịrị ime ma ọ bụ lekwa ụzọ ị kwesịrị ịgbado n'ihi na ọ bụrụ na anyị na-agụ akwụkwọ nsọ okwu Chineke na mmụọ nsọ na amamihe nke Chineke ga-eduzi mụ na gị ụzọ ọ bụrụ na anyị chọrọ ime ihe kpebie otu anyị si eme ya ma anyị enweghị udo n'ime obi anyị anyị a na-eche olee ihe ga-abụ ihe nlụpụta nke ihe a biko mgbe ị nwere obi abụọ n'ihe ahụ nke ị chọrọ ime ọ pụtara na ị ga-akwụsị ime ihe ahụ n'ihi na o doghị gị anya ebe ị na-agaje ma otu ihe nke ị ghaghị ijide aka bụ na wepụ ụjọ n'ime obi gị mgbe ị na-ekpebi ihe dị gị mkpa ọ bụrụ na anyị nwee mkpebi ma ọ bụ ọ bụrụ na ị nwee mkpebi ya aghọ gị aghọ m nke ahụ bụ ụzọ ị ga-esi mata otu ị ga-esi hazie onwe gị na mgbe n'iru Chineke aghaghị inyere gị aka n'ụzọ ọ bụla nke ị na-aga ma ghọta na Chineke apụghị ịnya ụgbọala nke ọ dịghị onye nọ n'ime ya ma ọ bụrụ na iji obi gị niile na-achọ iru Chineke n'ihe ọ bụla nke ị na-eme ya adaba na ịgaghere ụzọ n'ezie ọ dịghị mgbe Chineke na-aga achọta gị ma kpọghachi gị tinye gị n'ụzọ ahụ nke kwesịrị ekwesị bụ ụzọ nke ị ga-agbado biko gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m arịọ gị mee ihe nke ị kwesịrị ime ka ọ ghara ịbụ na ọ dịghị ihe nke ị pụrụ ime ọtụtụ n'ime anyị dịka mmeworo ka anyị mata na-etufu mgbe ogologo ndụ ha na-adịghị ihe anyị ji ya meta n'ihi na anyị apụghị ikpebi ihe nke anyị kwesịrị ime echi na-abịa abịa ọ ga-amasị m ka anyị nwee ike lebatụ anya na ihe dị iche iche nke na-eme ka ụfọdụ n'ime anyị ghara ịbụ ndị ga-enwe mkpebi nke kwesịrị ekwesị anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nka anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com awrnigeria at ma ọ bụ awrnigeria at yaho com awrnigeria at com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche seventh Adventist Church kwaya ụmụọcha unu emere na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka ịhụnanya Chineke nọgide n'etiti unu n'aha Jizọs amen n'ọnụ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ana m eji aha onye nwe anyị jizọs na-anabata ka ha bụ ndị niile na-ege anyị ntị n'oge dịka nke a ndewonụ onye nwe anyị gọzie ma meru na mara n'oge ndị igbo nke dịka nke a bụ ebe anyị na-atụle uche n'ụzọ esi agbanarị ọchịchọ niile nke anụ arụ ọ bụ mmasị m iwetara unu ozi ọzọ nke na-esochi ozi ahụ n'ebe ahụ anyị ka na-agụkwa bụ n'akwụkwọ galesia isi ise amaokwu nke iri na itoolu hụdata isi nwa chineke ka anyị kpere onye nwanyị nna anyị meela kwee ka amamihe gị dịka ihe mụọrọ anyị n'oge dịka nke a n'aha jizọs bụ onye nwanyị amen nke abụọ ya anyị na-eleba anya taa bụ adịghị ọcha adịghị ọcha mgbe m dị na nwata na-agụ akwụkwọ nsọ m nụ adịghị ọcha a na buru m eche na ọ mmadụ na-asa ahụ mana ọ bụghị ya ọ bụghị iji mmiri ga-asa ahụ na-asa ahụ onwe ihe ihe gụnyere ya n'ihe ndị a kama ọ bụ na mmadụ na-enwe echiche ọjọọ ọha ndị rụrụ arụ ndị rere ure ndị nọ n'ime ya ọ bụ ndị a na-emerụ mmadụ ma bịa ghọtakwuo ihe jizọs ziri kwuo okwu si na ọ bụ ihe mmadụ riri n'ọnụ na-emeri ya kama na ọ bụ ihe ndị si n'echiche nke obi ya ya sị na agụ ihe ọjọọ niile na-esite n'echiche ndị grik akpọ ya ihe a kpọrọ adịghị ọcha ha kpọrọ ya akatasia nke pụtara na ma asụgharịa ya n'ihe nghọta mmehie nke akwamiko niile dị iche iche na ajụ echiche niile dị iche iche ndị gụnyere agụụ ọjọọ ka obi ọ gụnyere enwe m ego achọrọ m ụzọ m ga-eji nweta ego elechara m anya ụzọ ndị ọzọ niile ọ dịra mfe mecheta onye m ga-enwe ike ghọọ aghụghọ mecheta onye m ga-enwe ike ghara ụgha ma echeta onye m ga-enwe ike ịghọgbuta ma esita n'ụzọ dị aṅa ghọgbute ya ya emeera m ihe m na-achọ ma gaa ọrụ ụwa m ma sị na ee eh, prọblem na emelara m ya nsogbu m na emela ya nwanne m ka m kpachitodo echiche gị azụ ị makwa na ihe niile a na-eme n'ụwa nwere ụgwọ ọlụ akwụkwọ nsọ si na ụgwọ ọlụ ka mmehie bụ ọnwụ ya sịkwa ọzọ na ihe ọbụla mmadụ kụrụ nke ahụ ka ọ ga-aghọta akụla ihe na-aga aghọtali n'ihi nke a adịghị ọcha bụ echiche ọjọọ niile adịghị ọcha nwere ike iduba gị ị ga-ehiju ọrụ abalị adịghị ọcha nwere ike iduba gị ga-ehiju ụra n'ihi onye chọrọ ime ihe ọjọọ echiche ọjọọ na-adịghị ọcha nwere ike iduba gị gị vụruo obi ọjọọ nwụrụ onwe gị mgbe ị gara ịgbabara moto adịghị ọcha na echiche ọjọọ nwere ike idubara mmadụ ya marụ aka ọ dubala ọtụtụ ndị n'ịgwọ ọgwụ iji nwanne agwọ ọgwụ iji nwunye agwọ ọgwụ iji di agwọ ọgwụ ịrụ arụrụ ala niile dị iche iche ịkpọrọ ụmụ agbọghọbịa ha ga na-akwa iko iji nweta ego na ịmụ ụmụ ndị a ga na-ere ere agbọghọbịa na-ere nwa nke na-ege ntị n'oge dịka nka ọ bụrụkwanụ na nwa a ga-abụ onye ukwu n'obodo unu echi <laughs> mana irere ya 1 million nke dị ugbu a 600,000 mana onye irere ga-akpatara gị bilions onye irere bụ onye irere bụ ọkachamara na azụmahịa ọkachamara na ọchịchị ọkachamara na agụmakwụkwọ gị ga ree ya ịma na ọdịnihu gị ịma na irela irela ụba zụrụ agụrụ n'ihi na amaara m si n'ezinụlọ ọbụla n'afọ eriri nne ọbụla chineke na enweriri onye ọ kwadoro ịbụ onye mgbapụta nye ezinụlọ a onye a ga-eji ihe isi anya mmiri ọ bụkwanụ na onye gara na-akwa iko gaa mụọ ya ebe ahụ na efu eburu nwa ga-abụ eze n'aka gị gagharịsị onye onye ọzọ onye ala ọzọ eru ebe ahụ ga-abara ha uru ịma na irere ezi ihe zụrụ ihe ọjọọ ọ bụrụ ndị a naanị ndị na-akpọrọ ana m ele n'ihe onyonyo n'abalị ole na ole ndị dị ka ndị gara aga hụ nwaanyị a sị na aha ya bụ nwaanyị ukwu venza nne ọ kpọkọtara ụmụ agbọghọbịa ndị bekee na-akpọ mrimainọ ụmụaka na-erughị eru ndị 12 years nọ ebe ahụ ya bụ na ha agalitetụla ịhụ ahụ ha ọdịdị ahụ ha agbanweela dịka nwaanyị a ga-akpọrọ ha dosa ha n'ụlọ ebe ụmụ okorobịa na-abịa ịkwasị ha iko amụọ ụmụ here ya agụụ ihe ọjọọ agụụ ihe ọjọọ o nwere ndị agụụ ihe ọjọọ na-agụ ya bụ ọbara mmadụ na-agụ ha agụụ ihe ọjọọ agụụ ihe ọjọọ adịghị ọcha adịghị ọcha na ọchịchọ na agụụ ihe ọjọọ ha niile so n'otu aka ahụ akwụkwọ nsọ asị na-adịghị ọcha na-eduba n'echiche ọjọọ niile dị iche iche nke na-akpata ọnwụ adịghị ọcha ga-eme gị onwe ihe iji ahụ gị kpọrọ gị were ihe ndị bekee na-akpọ tatu sekasị onwe gị na adịghị ọcha pụrụ ime gị gị banye otu nzuzo iji si na ị na-echekwa onwe gị isi adịghị ọcha ga-eme gị gị ga-agwọ ọgwụ si na-echekwa onwe gị adịghị ọcha ga-eme gị gị ikpere arụsị tụmadị na baịbụl riri nne baịbụl karịrị baịbụl saizi pastọ ị nwere ike inwecha ya ga-akwa n'ime adịghị ọcha kpere arụsị n'ebe mmechi okwu m n'oge dị ka nke a akwụkwọ nsọ na-adọ mụ na ya aka na ntị ka anyị si na echiche ọjọọ niile dị iche iche ndị na-akpata adịghị ọcha nke obi adịghị ọcha nke ahụ n'ihi na ihe onye na-eche bụ ihe ọ bụ the bible sị na ihe mmadụ na-eche ihe mmadụ na-eche bụ ihe ọ bụ asị man think it so ihe ahụ ị na-eche anyaukwu ahụ ị na-enwe bụ ukwu ohi ahụ ị na-eche ịbụ ohi ụgha ahụ ị na-eche ịgha ịga ịbụ ụgha imere onwe ụgha ikpere arụsị ahụ ị na-eche ikpere ị ga-abụ onye na-ekpere arụsị sị akwamiko ị na-achọ ịkwa ị ga-abụ akwamiko n'onwe ya ihe mmadụ na-echebu ihe ọ bụ ma narị onye nwe anyị ka onye gị ike mmadụ nwere ike na-ajụ onye ozizi olee ụzọ m ga-eji gbanarị echiche ọjọọ olee ụzọ m ga-eji gbanarị adịghị ọcha nke mbụ ị ga-agbanarị adịghị ọcha site n'ịkpọ onwe gị oku gwa onwe gị echiche ndị a adịghị aka ọ na-enyere gị na ị ga-akwụsị iche ha ha ga na-abịakwa na ntị na ntị kama ị ga-eji olu eji aba mba n'ime onwe onye bara ha mba ị ga-agwa ha n'ime onwe nsị aga m echi unu ọzọ enweghị m ohere nye unu nke mbụ nke a bụ ebe ị ga-ewepụta ya ihe ka ọ bịa lụọ ọlụ ị ga-enye ya ohere ahụ nke atọ kpere chineke dị ndụ si ya gị ike na amara ị ga-eji gbanarị echiche ọjụọ ị ga na-agụ akwụkwọ nsọ abụ ọma 119 na-ajụ ole ụzọ lee n'ihe anyị na-amụ bụ adịghị ọcha ole ụzọ okorobịa ga-eji mee onwe ya ka ọ dị ọcha ya sị na ọ bụ site n'ịgụ akwụkwọ nsọ haleluya ya mere mgbe ị na-agụ akwụkwọ nsọ ị na-asacha uche gị onye na-agụ akwụkwọ nsọ na-asacha uche ya onye na-agụ akwụkwọ nsọ na-ewetara onwe ya ịdị ọcha n'ihi na akwụkwọ nsọ na-ezita nsacha akwụkwọ ilu isi anọ amaokwu nke asị na akwụkwọ nsọ bụ ọgwụ ọ na-agwọ ọrịa okwu chineke bụ ọgwụ ọ na-agwọ ọrịa ọ ga-agwọ gị adịghị ọcha ọ ga-agwọ echiche ọjọọ ọ ga-agwọ iru unyi niile dị iche iche ndị na-adị n'ime mmadụ ihe ndị a ka m na onye nwanyị ka o nyere gị aka ka ị gbanarị adịghị ọcha niile dị iche iche n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị amen soro m kelee chineke onye na-enye anyị ozi ọma nke ụbọchị taa n'olu nwa ya nwoke onye mgbasa ozi grant emenike imeela na-echekwutara anyị na agwa ọjọọ ndị a abụghị ihe nwa chineke kwesịrị na-ebi ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa chigharịa ma chigharịa na-arịọ ka mara chineke na nduzi nke chineke dakwasị onye mgbasa ozi grant emenike mara na ị nwere ike kụrụ na ekwentị na 0706

chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo